ndekwa na-agwara na ukwu asị kedu ihe na-eme n'ala Igbo nya gwara ka anyị ji bịa n'ụbọchị taa ọ gwaghị nke bụ eziokwu kedu ihe butere ihe alụ na-afịa n'ala Igbo ee atalụ nwanne ji ebu nwanne ya ekene na anyị ihe na-eme ibe a abịara bụ eziokwu onye tiri nwa n'ebe akwa na nke bụ eziokwu ele mgbe na-enwetụla iwe ehi n'ife mebi iko na obodo mmanwụ ehihie obodo enyebe igbo emebi isigo esiere na nwanne na-egbu nwanne ya na-abụ nwanne nwe nwanne ya n'ụwa ma osebezi odogwu chukwu Hey, alili wele mwa, alili wele mwa Alili bulu mwa elu mba chabalo chubu Ajuju wakana, ajuju wa ajuju Hey, chukwa walifanya mebilo nenu onye kene Highway tebe noni nana kajuba kedu ife mere igbo ji egbu onwe fa ka mmanụ ke na-eyi ọ na-abụzi nwatakịrị gbasịa mbọ wee kpata ego eyi imere nwanne ya eje ebe nkata na-azụ kpọrụ ndị nta fabia tọrọ nwanne ya eyi nwanne ya jezi wee buteli ya nnukwu ego o butesiela ya nnukwu ego n'ọfịa ma ọzọ bụ odogwu ụfọdụ apụta n'ezi na-eze azama anyị eche n'ụbụsụ akwụkwọ ka a na-atụnụnụ atụ anyị echezie n'ọkwanụ sọ ọlụ ka na-alụ wezi ka nje ọ bụzikwa ọlụ nwa ka a na-alụ ozikwa ọlụ nwa ka a na-alụ ka njụ ekere egwu ka ọ bụ kidnapping ka a na-emezi ndị ntọgharị ụmụ igbo kpachara anya maka na ọgbụgbọ dị igbo egburu na-enwe tụlụ iwe enyi mụ na gbara na-ebe akwa alili unu ma na ezinụzọ na-ebe akwa ọkwa unu ma na aja ana na-emekwa akwa chukwu ọkwa ịma na mmiri na-emekwa akwa lili arụbụnago na-ebe akwa chukwu eyi ụmụ igbo ọkwa unu ma na ife niile na-eselite ego ụmụ igbo gbachara anya ka mmadụ obi akpachala n'anya onye bụziri nwanne ya dị e n'ụwa ka kwube eziokwu o onye bụ nwanne onye bụrụ nwanne ya bụ okwe n'odogwu eyelili onye dị ọ bụrụ onye ka mbe emesarịrị n'ụwa gosi enyemaka wekpọkpọ chukwu anyanwụ na-agbara bịa keneli gị mmọnwụ bịa keneli kiri n'oge eji ama mmọnwụ gị n'ihe n'iwe aja anya gị n'ihe bịa ka gere chukwu gị chukwu ndị ilo ya chukwu bịa egbuola anyị ọgụ chukwu ekekele ụwa bịa kere egbuola anyị ọgụ ka ife enwe wee kwụsị ọ bekee ka ụfọdụ ji wee tụba elu si n'obodo fa wee kwube kene ifefe ji wee tụba elu si bụ ka ajọ ife wee kwụsị n'obodo alụkwụ kwụsị ọ bụrụ na alụ obodo ya ama mma anyị ụmụ okorobịa kpachara anya bụrụzie maka ụmụ agbọghọbịa ndị na-agba ọtụtụ ime wepụ nwa esikwala m unu kpachala anya na mmanwụ n'ebe alili ọbala n'ebe alili ọbala na-esi malụgokwa egwu ude ezinụzọ na-ekpozi egwu alili alili egweri mmanwụ alili gbulu dị ọgwụ gị nwa bụ ode ngirigiri juju m chukwu bịa kere ka ịmetụ ụmụaka aka n'obi kafa ka gị nie n'ụla kafa marụ na onye ọbụla bụ nwanne yi kafa marụ na anyị nche bụ ofu ofu ọbala ofu elili ọ bụrụ na anyị gbụkpọsi onwe anyị na n'ụwa kedu ka anyị ga-esi wee nụzi anya ma ọ bụrụ na anyị bịa n'obodo anyị Egwu dike na ọgụ na ọgụ eziwe chọba dike chọba egwu dike na ọgụ n'ọgụ ezigbo chọba dike ndị Igbo kwuru okwu wee sị gbue dike gbue dike yi olu bosi ọgụ wee chọba dike yi alili egbu emee nọrọ ya na nne ya na ebe afọ ka mụ na-ekwu eziokwu uwe n'ụwa igbo niile bụ ofu ụmụ igbo kpachala anya kpachala na anya unu n'ife na-eme kwụsị na alụ alụ kwụsị na n'igbo ka ifeoma wee mebere anyị onye tiri nwa na ebe akwa ka m e e a a a